abichidiefiigbe igbo eh, iijeke kpekwere menenyenwini opirisichitigbenyenwize ebisin igbo kere ndewo na ụmụọma ka ekunu mee o tekwana nnọọ nna chime ụdị vidiyo a kama na otu ihe dapụta nke ọzọ adapụta m wee n'aka n'aka n'aka mbọsị mmadụ nọ naanị wee mee kụzielu ụlọ ihe na asụsụ igbo mana ihe mesịrị nnọọ nji wee si na mma adọnọ naanị taa wee mee vidiyo anụnwa bụ maka na ọkwa mbọsị eke orie afọ nkwọ um, eke ka ndọ nọ nnọọ nsi ka njekene ka nje na YouTube ka nje malụ ihe ndị mmadụ tinyegasịrị na dia chanel na chanel ha mma nnọọ agba mbọ ka m ghalụ itinye asụsụ oyibo ọbụla na ime tutorial n'ime nkụzi nke taa kama na unu ma na bọtụ mma mma agbanị mma agbanị nnọọ wee banye na YouTube wee fụ nwaada Picmail Kadijat ebe o tinyelu nnọọ otu ọmalịcha vidiyo o wee bụrụ na ọ mere nkụzi mma makeup tutorial <laughs> na Yoruba language so mgbe m fụrụ ya bụ vidio ha Mm, from mbido the video na ngwụsị the video yazin amụ akịkwa nke bụkwazin amụgide m na amụ wee sị mba na mụnwa ya eme nya bụ vidio na asụsụ igbo kama na ihe ọzọkwa mekwalụ ji wee sị mba mba na mma nnọọ ewepụta taa wee mee ihe nkụzi nke taa bụ maka na ọtụtụ ndị n'ime unu nọ njelụ na chanel ya wee na-asị em Omabel TV Chidimma ume biko nu menu vidiyo na Igbo unu gosikwanụ na unu bụ nwafọ Igbo ịghọta so mgbe fụ ya Chidimma ume ọ bụrụ na enene vidiyo anụnwa biko biko biko biko bịa represent ya azị bịa gosi na ibu nwafọ Igbo biko ana m eneje anya maka ihe nkụzi nke gị ebe ya asụ Igbo mgbe m vidio vidiyo mail, mgbe lote na nwaada JT emebugo ya bụ vidiyo ebe mmasị ebe ọgwụgwụ ka ihe bụ ye ye ye ye n'Igbo ahọ ebe ọgwụgwụ ahọ ahọ gara aga ọkwa ahọ ọgwụgwụ ahọ gara aga na m lote na nwaada e, JT fonu m biko ka m mee ya bụ tutorial biko hapụkene m ihe m ji ekwu bụ na m na-enye kredit to nwaada JT onye bidolu ya bụ vidiyo ma ọ bụkwanụ unu amaghị abụ m nwaafọ Igbo kama na ana m anụ dị na mba ofesi abụkwa m nke bụ mba ofesi ana m anụ dị na mba ana m anụ di m bụ onye Yoruba so iwebata Igbo webata Yoruba ana m agba nnọọ mbọ ka mmalụ ka ma ya amụta Yoruba onweghị ihe ọbụla ya eme m n'ụwa ka m tee ihe ọbụla n'iru m galụ ibugodo ụzọ tee praịma maka na ka m si agwa unu praịma na nnọọ enye aka igbochi ihu gị ka ọ ghara ịbịa imekọrịta ihe wit ka ọ ghara imekọrịta ihu gị na foundation mmebugodu n'ụzọ tee praịma ahụrụ m nnọọ praịma n'anya maka na ọ na-enyekwu aka iwepụ ihe mmanụ ọbụla dị n'ihu praịma dị nnọọ ezigbo mkpa amakwa m nke m welụkwara aka m wee mebie ọmalịcha braụz anụnwa m taa ya bụ braụz kpachalụkwa n'anya kpachalụkwa n'anya gị o nweghị ihe na-ewe iwe ma imechaa imechaa nnọọ nku anya gị ọmachasị ya nnọọ mma ịbịazịa bịa tee faundeshọn ọ tee ihe ọbụla ọ bịa mebie ya nya bụ ihe na-afụkacha ahụ ịnyenye praịma gị obele ndidi ka ọ gbafunata n'ahụ gị tutu ite ihe ọzọ ma ihe ọzọ m kịta anụnwa ya bụ ka unu si afụ n'ihu ma enwere m ọtụtụ pimpụl dịgasị m n'ihu ma apa pimpụl megolu m eme ndị nke nagolo ana ha hapụchara apa n'ihu m ana m mmeje mmeje tinye aka na concealer anụnwa nke anụnwa si from mark so mme eji ya welu kpuchicha ụmụ apa niile anụnwa ju ome ihu ntinye concealer jiri oji n'ihu m ọ na nnọọ enye aka imechicha ụmụ dak ụmụ apanin niile anụnwa m n'ihu ọ ihe kpatara ya na nkụzi nketa m ga-aga n'ihu wee tee foundation mana foundation nke m na-ete ụbọchị nke bụ Ele promat High Definition long mad foundation ahụrụ m nnọọ foundation anụnwa n'anya nke ukwuu ma agbanyeghị na unu ma na ebe anụnwa na us ebe anụnwa n'ọsọ maka anyị nọ na ya kịta abanyekwa ha na sọma hit swet gwogwotigwo azị bifo imegicha ọp gbada stepụ ihu gị niile abụrụgo sọ sọ swet sọ ka ihe a na-akpọ swet n'igbo sọ oh Jesus help me ka ha na-akpọ sweat n'Igbo Ihu gị niile abụrụgo sọ ke ọkpọ ofufu ihu gị niile abụrụgo sọ ọkpọ ofu atinyekwalụ ma ihu gị niile abụrụ sọ mmanụ mmanụ mana mgbe ọbụla njikwa ha na faundeshọn anụnwa tee n'ihu ọ na nnọọ enyere aka igbochi mmanụ ọbụla ịdị m n'ihu unu nekwa anya unu ya afụ na nke anụnwa jikarịrị oji karịa nke a nke anụnwa dịtụ obe o jitu obere ihe wee chakalịa ahụ m mmekọ ha na abụọ na ọ na-adị nnọọ mma mmeje nnọọ wee tụpọsịa ya n'ihu otu a mma gazi n'ihu wee welụ ihe ote anụnwa a na-akpọ um, makeup sponge mma ga n'ihu wee were ya mezie foundation ntị ka ọ wee dị mma n'ihu m ihe a na-akpọ blend n'Igbo blend ee ụmụ ejima ma onweghị ihe ihe agwa ha n'Igbo ha ya anụ ha ya anụ kama na ha ya asụ isu Igbo dị m nnọọ ezigbo mkpa otu akwakwa ka isu Yoruba sikwa wee dị m ezigbo mkpa maka na achọrọ m ka ha malụ Igbo malụ Yoruba ehe ha n'atago dị natagodi Naijiria ị na-asụrụ ha Igbo nke ọbụla ịsụrụ ha ha na-anụ ịsụọrụ ha spanish ha na ha na-emekwu spanish na skuul ịsụọrụ ha spanish ha anụ ịsụọrụ ha igbo ha anụ ịsụọrụ ha oyibo ha anụ ịsụọrụ ha yoruba ha anụ ọ ihe dị m nnọọ n'obi ọ ihe m chọrọ ịghọtago e ịghọtago e ịghọtala e ka m tesi bụ foundation m ma aga n'iru wee tee concealer ana m etinyekwa na agba m tinyekwa na ogbe ihu m abịakwazi ya na nke a na-akpọ kọntọ ana m ejibe nke ji kalịlị. na-adịba ala ka itinye nke anụwa n'akụkụ ihu m tinyekwu ya na ihu isi m tinyekwa ma na okpuru agba m mma aga nnọọ n'ihu wee welụkwa otu ihe ahụ m ji wee tee foundation wee welụkwa ya wee fọ na ntechalụ na m blendịlụ amakwanụ m ihe a na-akpọ blend n'igbo chineke nyekwalụ m aka bikonu ị ya agba nnọọ mbọ na ị teziri ihe niile ọfụma ka ihu gị wee dị mma mgbe ị mesịrị <laughs> ka m mesịrị nke a mma agakwazị n'ihu wee welụ brọsh anụnwa wee tezie kọntọ kọnsila m tebụl hei chineke m agakwazị agakwazi n'iru wee welụ um, sasha buttercup powder itecha concealer ọ dị nnọọ mma ka ị gaa n'ihu wee welu powder wee weli ya wee mezie concealer ite mmeji nnọọ mmeji nnọọ powder wee weli ya tezie nnọọ concealer nte a iji powder wee tezi concealer gị nnọọ amaka maka na ọ ya enyere aka fụ na ihe ebido wepụta ihu gaa ya ebido wepụtaba mmanụ n'oge ma tinyekwa na ọ ya enyere aka ịfụ na ihe nwee ihe nwee creases n'okpuru anya gị <laughs> I hope na m na-eme ekikwa sensi weta ihe niile a m na-asụ chineke ekwalụ m aka biko mma eji nnọọ palet anụnwa nke anụnwa si n'aka kuki professional Um, cosmetics mma aga n'ihu welụ nke a ya wee tezie concealer ahụ m mgbe mbụ ha chọkwa m isi before <laughs> hell ana m achalenji nnọọ ndị igbo niile nọ na youtube a biko nụ mekenenụ ndị tutorial nwa maka na aghọtazi m eh? asụsụ igbo amakwa m na asụsụ igbo fịara ahụ otu a eziokwu maka ịnọdụ otu anụwa na-asụ ya ọ na-atọ nọ ntịlị dọnọzi anị ka ị sụọ ya nsogbu adịghị elotesizi ihe niile ị chọrọ ikwu ike egwu mma eji nnọọ kọntọ pawda anụnwa were ya kọntọchasịa m nnọọ ihu m ọfụma ọfụma fụ nnọọ ka ya bụ kọlọ si wee pụtasịa n'ahụ m nke abụọ nke ihe etegide tegide tegide tegide ike na ike agwụrụ eziokwu m ka unu si wee fụ ihu m nnọọ adịgo mma ihe ọzọ mma ma aga n'ihu wee mee bụ anya m m eji eyeshadow palette palette mma eji eyeshadow palette anụnwa si n'aka Huda Beauty ebugozi m ụzọ tinye nke anụnwa nke anụnwa na-achatụ ka oloma orange nke anụnwa na-acha oloma oloma so mma eji ya wee tee na anya m nke izizi tutu m ya wee tebe kọlọ ndị ọzọ kedu ọzọ m ete ntesị ya nke ahụ mma ma agakwazi n'ihu wee tee nke a nụnwa na-achatụ mmemme nke a mma ewere ya tinye n'okpuru nke m izizi ka m tesịrị ya mma ejechi ya na nke anụnwa a na-akpọ mowave obsession wee welu nke anụnwa na-adịtụ obele nke anụnwa jikarịrị ọ dịkwa mmemme kama na o jikarịrị nke ịbụọ ntelụ. mma agba nnọọ mbọ fụ na m tezili ọfụma n'akụkụ anya m ekwube aishado ka esi ete aishado ọ na-adị nnọọ mma gị nwe iwetu obi anyị welu wee tee ya maka na ime ya ọsịsọ ọsịsọ gosi na imeli ọsịsọ so ihe eji nnọọ nwayọ wetuo obi anyị wee tee aishado gị ma aga n'ihu wee welu nke anụnwa anyị tekwa ahụ okịta anụnwa wee were ya wee tee n'okpuru anya m ka m mesi nke a m agakwazị n'ihu wee welu eyeshadow nke anụnwa nke anụnwa nwetụrụ obele nke ha na-akpọ sparkle chigbo nke ha na-akpọ sparkle n'igbo nke anụnwa nwetụrụ obele kpakpando ọkpakpando ka m tesịrị nke a m agakwazị n'ihu wee welu nke a nke anụnwa nwetụrụ obele kpakpando glita ifeọma ma ihe a na-akpọ glita n'igbo mma ewelụkwazi nke anụnwa wee were ya wee tinye na na ebe nke a na-akpọ lid ọ dị ka ma ya agakwa n'ihu tinye kọlọ nke anụnwa dị ebe a n'ebe ime anya m ka m na-etinye nke ihe ọzọ m ma eme bụ mma eji eye a wee wee ya wee kaa na ime anya m ka m mesịrị nke a m ma aga n'iru wee welu nke a na-akpọ eyeliner wee weli ya wee kaa na ebe nku anya m achọghọ m ime wingliner taa m ma agakwazi n'ihu wee tee nke a na-akpọ maskara. ihe ọzọ mma aga n'ihu wee tinye ya bụ lashes mana lashes na-enwebe uche nke ha ọ bụghị mgbe ọbụla m tinye lashes m ka ọ ya achọ ime m ọfụma ha na-enwebe nnọọ uche nke ha ihe ọzọ mma ete ya bụ highlight nke a bụ nke na-eme ka ihu gị niile na-egbuke egbuke mma etinye brọsh m n'ime nke anụnwa ọtụtụ mgbe m na-adịbakwa etinye ya na enu ọnụ m my cupid bow mma agakwa n'ihu wee welu nke a na-akpọ highlight pensụl wee were ya wee highlight ya n'ime anya m abịa na nke ọnụ m mma eji lip liner anụnwa a na-akpọ perfect precision mma eji ya wee wee kaa ọnụ m ihe ọzọ mma etinye ya bụ lipstick anụnwa mmesie ya otu a nwelụkwazịa fenty beauty gloss bomb bomb bomb bomb bomb gloss bomb chelụkwanụ ihu wee yinye akwa dị mma kama na enwere m obere nsogbu ebe a amaghọ ka ọ ka m buru isi m otu a ka ọkwanụ ka m tinye wig ịma ihe mee m metinye wig ka m just chikọọ ntutu m m ihe a na-akpọ wig ka were ya wee chịkọnata ya ọnụ nweta m wig anụnwa n'aka kọmpani a na-akpọ Euro Hair mgbe m nwetara ya n'aka ya bụ kọmpani ha sendeli m ya dịka bundles kama na mụnwa aka m wee mee ya into wig enwetara m 3 bundles of 12 inches ya na lace closure kama na mụnwa aka m wee kọtụọ ya eji m nnọọ aka m kọtụọ ya wee mee ya into bob wig otu anụ si wee fụ ya kịta ọkwụnụ fụ nọọ ọmalịcha bob wig ka ọ dị mma aga nnọọ n'ihu kịta anụnwa wee were wig anụnwa kpụnye n'isi m hey wig magidekwa mmanya na chie wig anwa so na otu n'ime wig ndị m megoro like m fụrụ n'anya nke ukwuu ọ nwalụ nnọọ ọtụtụ oge ọ ya bụ na eme wig otu anụnwa ọfịasị ya ahụ kama na nke anụnwa egwu ọdịma oge ka ihu n'uche ọka mma na m rapụrụ na m ji wig anụnwa ọkwanụ na m ji my natural hair kedu nke unu kedu nke unu ka ihe a na-akpọ prefer hel kedu nke unu preferlụ biko gwanụ na my comment section so biko unu elozọkwana icheki my description box maka na m ma listi ihe niile gbasalụ this hair na my description box ọ bụ na unu chọrọ ịfụ kwanụ ka o si wee ha m n'ọnụ ụmụnne m na ụmụnna m n'ime chineke <laughs> ọkwunu nnọọ wigi nke ọmagidekwa mmanya na chie biko nụ i hope na unu biko nụ eche m na echekwa m biko nụ i hope na unu unu unu laikele vidiyo ya help chimo biko nu i hope na unu like e vidiyo ya nụnwa maka na ịma na a na-asụ igbo otu ọ na-atọ kama na oluzie mgbe iya donani wee sụọ ya otu anụnwa si ho wee donani wee weli ya wee mee tutorial ọ dịghị izi chaa chaa kama na ịchekwa na ọ dị izi emee nke gị ka ịfụ maka na ọ dịghị izi um, ngwanụnụ biko m mma afụ unu na vidiyo m nke nke ya bịa ụzọ ụka mba ụzọ ụka bụ wit nke ya bịa ụbọchị ụbọchị abụọ na-abịa mma afụzi unu na vidio m ndị nke ọzọ ngwanụ nọ ka ọ dịnụ bye <laughs> and yeah you guys that is basically it i know ever since i started this tutorial i've been speaking Igbo non-stop but at least I hope I'll be able to do a subtitle so you guys will understand everything I, I said in this video and like I said in my language I decided to do this video because I saw um, Joke Joke CMJT um, she did a video in her native language which was which was which is Yoruba and also Pigmail did a, a, tutorial in her native language which is Yoruba so I decided to you know do mine in Igbo and like I said I'm tagging all Igbo bloggers to also do one in their native language especially Chidimma Ume Chidimma Dimma Dimma, I'm calling you. Yes, I'm calling you. Please, I want to watch your own tutorial, you know, speaking Igbo. But yeah, you guys, I hope you all enjoyed this video. And like I said, this hair I have on right here is from a company called Euro. I'm not sure if my camera is picking it up, but it's from Euro Hair, you guys. And um, I received three bundles of their Malaysian straight wig in 14 inches and a 14 inch less closure. But you guys like i made the wig myself and i decided to cut it and also style it this way so it was all you know it was a regular straight wig but then i received it and then you know i made the wig i cut it and you know i did all this magic right here i'm going to leave a link in my description box in case you guys want to go and check out this hair company because i really am loving this hair right here this is like a new me this is my first time i think i've never worn a bob wig before in my life like this type of bob wig so I'm so excited that I did all this myself. I'm so excited that I was able to take up this challenge and I did it for you guys. Yeah guys, please don't forget to give me a huge thumbs up and also hit the subscribe button if you haven't already. And in my next video, my full nose. Bye! Bad man, me, I never talk on me own. Say, them a fear try pull me down. Bad men are tracking me down. I held them. Bad man endure me, I vex them.